ee igbo be ekene m unu nke echi ya zelu aka ngwa nwanne gị nwoke maazị Ezeaku ọfọ ọzọ igbo ndụ ọgbala eziokwu ọtọ n'ala igbo onye jidere eziokwu gbaa ya ọtọ n'ala igbo na edorie ya dori na-enwe ezi mkpuchi ọzọ and otu aka ọ ga-adịgide ti igbo enwere onwe ha um, Tata Nina had them very busy. It's true, no one of us man had the busy due to the nature of my business. That is why they will say, come drop a video on Imabania because I will also be extraordinary busy. Yes, because Nsoka can see when I make video. Eben na when I make on your nab na Nsoka. Achom ki share video, ibulu nwa fi Igbo. nweta vidiyo shie ya ka o ruo nwoke ruo nwanyị ntị ebe m na-eme vidiyo bụ Nsụka yes aga m Nsụka yesterday esteti anyị nwere n'akụkụ Maduka University anyị chọrọ ibido ọrụ na ya and also one of our brother onye edem m otipa enwere ha iji correct na the motor as well so tomorrow mma dị very busy both correcting of the truck and also ọrụ achọrọ ibido die na mere nji wee sị ka m mee n'abalị na okwu m na-aga alụ nwanne anyị nwoke mmiri enwe nke m nke nyere ndụmọdụ ngwale eziokwu some days ago o wee reply ya the video many people send go m chee ya gakwa na comment section fụkwa ihe ụfọdụ ụmụnna anyị na-akọ n'ọnụ nsi na nsogbu adọrọ na mma reply unu na mmiri enwe ilo ịpụta n'ihe onyonyo mma chọta vidio echi tinyekwu ya n'ilu akwụkwọ wee gwa m na accident na-eme na South Africa na-enwere ihe a na-eme ka accident kwụsị na m amara ihe m na-akọ nke a dịba mana ka anyị kwugodo nke a na-eme kịta na ịpụta wee gwa anyị onye jizina akwa nwa ya ma ọgụ onye jizina akwa nwa ya ma ọgụ na-eji akwa nwatakịrị dị 2 years agwa oke ite na-eji akwa nwatakịrị dị 2 years eme gịnị agwa oke ite onye jizina akwa nwa ya mee gịnị ma ọgụ m wee bịa na vidio a wee jụọ gị gị ị na-asị ndị igbo na-eji akwa nwatakịrị dị 2 years agwa oke ite what of okirika ahụ anyị na-egokwana from abroad okirika anyị na-ego ma akwa ụmụaka one year ma ụmụaka dị 2 years kedu emezi na adị eje na okirika chụọ akwa ụmụaka dị 2 years were agwa oke ite kọwụ nnọọ ka ọ bụrụ na ndị na-apareti religion na ana igbo na akoto ana igbo kristianity bịa na ana igbo bụọ anyị ọnụ anyị eghe onwe anyị wee na anwa out of stupidity na ịbịa n'ọfịs igbo love themselves charity foundation enwere more than 50,000 complainant ihe daiz ọnwụ ji n'ọnụ kịta but because na religion akọrọgo stupidity baa ya brain o hete ọnkụrụ ya ga-enyere aka hete ụmụnne ya hete unity fighting ka o nwee gọọmenti ga-enye ya good health insurance ka o nwee gọọmenti ga-enye ya ọnọgwọ ya arụ religion abịago kọtọọ ya wee anọ mmadụ na-egbu ya na-ajọ mmadụ ji ya nọọ setan ji ya na anwochefuo gọọmenti chekwudozie jizọs oribidozie anya ọgbalịbịawa igbo love themselves maka ọmaazi ọ na-eme ọmaazi nweze ni solution na wee jụọ gị mmiri echere m na ebe dị na akịka ịbịa m okwu mana ihe kọrọ mgbe ọnụ mma kọrọkwa gị ọnụ because I love you so much from the deep of my heart. Aflongenaya. mana iwọchi ife mkpu na vidio bụ onye ọbụla bidolu ka kọtọwa n'igbo ọ bụrụ mụnne ya ịpụtara instead of reply ihe ngwale gị kọba m ọnụ mana ọnụ niile ahụ m mma asakwa gị ofu ofu vidal ga-adị very short ka m nwee ike lara ụla m since today now m wee jụọ gị si gị ebe ọ na onye ọba na idemili nọt local gọọmenti ebe ọ na onye ụmụ oji bụzọ ọgwụ ka ha ji akpata ego iyuzu akwa nwa 2 years ebe ọ na onye obi ihe na-enwere ego na nneobi taa ma jụọ onye ekwuru ọbịa ma ke ndị a nwechara ego na na-ewu ewu ma obi kụba na onye ọba ma chief priest ife niile nwere ego because ihe mee na ada akpa obi kụba na onye ogwe ego taa ma ojowi ma ọ bụ chief priest because of internet o because of gịnị intanet because na intanet na-egosi anyị ife dis people na-alụ wee na-enweta ego ọ bụrụ na ọgba ha enwebelu ka obi kụbana ji udega ọ na-ewu ewu na ndị na-eti egwu were ya na-agụ egwu ọ ewu ewu na oji ego banye na ihe a ga na-akpọ Obi Cubana bụ ritualist onye ọgwụ ego banye na ihe a ga na-akpọ Joey bụ onye ọgwụ ego onye ọkọt ihe a ga na-akpọ chi priest Fana bụ gịnị ndị ọkọt arinze intanet gosiri their source of income now wee jụọ gị si gị mmiri ebe ọ n'isiri ndị be anyị emezi n'ọgọ mana ọkwa chariti anụnwa m bidoro from 2018 na-eme ọgọ na-eme ọgọ na-ata afụfụ na-atalụ ndị Igbo afụfụ ka ọ delefa na mma ọgụ ahụ ka ndị nna nna anyị megidere so onye ya na nwanne ya na ibi spoil obi ndị be anyị ga-achịrị akpa nwa 2 years dash nwa ogbenye ibi mebi obi iwee si na na-achịrị akpa nwa 2 years eji agwa ọgwụ ego m wee sị gị mmiri okirike ahụ anyị na-ejekwa na-ego n'ahịa mkpọ anyị na-ego n'afọ Igbo arịa mbụ unu kedu emezi na ndị igbo dị eji egowa akwa nwa 2 years na okirika wee gwọwa ọgwụ ego oke nke ndị ọcha dị awa ọkụ sọsọ nke anyị bụ nke ya awa ọkụ akwa nwa 2 years ebunatara from abroad ejiro nke ahụ eme evụrụ sọsọ nke ji eme evụrụ bụ akwa nwa 2 years yiri n'ala igbo ifurukunu si abụọ a n'igbo ọnụ otu a jizọs si bụrụ onye ọcha bụrụ god satan abụrụ onye ojii bụrụ devụl. mmeri na onye ojii ife onye ojii bịa ka o si n'elu na-agbanata kịta ọ gbawa ọsọ si na ọseta mana ofe onye ọcha osi na god which is brainwash and brain mindset programming e repeat kwe m ajụjụ mmiri achọrọ m gị kọwara m ya ọfụma na onye ajọ dị efe ụzọ bifo mụ na gị atọwa ụtọ dị ka onye igbo ga-akwụ n'eziokwu bụrụ nne m bụrụ nna m bụrụ nwunye m bụrụ nwa m ịkwụọ n'eziokwu akpapụ gị n'akụ na-ejebe nna eje maka eziokwu m na-aga ka trela o nweta gị ọkwatuo oge if you must work with me but ma omenala bụ ụzọ eziokwu Igbo Love Themselves Charity Foundation ị ga-abụ onye eziokwu mere nji pụta taa na alụ staf mba na Igbo demsef na-enwenụbeghị ọpụreshọn anyị chọrọ ime ma onye achọrọ ịgwọ ya nsị ya ụnụ pụọ ụnụ na dọkịta kpaa ka anyị gbahapụrụ iko neva kama ya nkwụsị ya were my own money tinye sta I have never done that. And I will not. Eventually, June and Cabo Miri, ọ pụtara na akwa ndị UK na-ekponata nwa 2 years ejiri nke ha agwọ ọgwụ ego ma na onye Igbo m nwanne gị chịrị akwa chinye onye ụzọ ụwa na ebe nna m ọ bụrụ iji agwọrọ ọgwụ ego werikwa ile gị gụọ eze gị ọgụ mmiri enwe ilo ọkala agwụ nke ha aga mmiri enwe ilo ịpụta gwa anyị na enwere ndị na egbu mmadụ jos ka anị igbo na-ekwe ebe bụ my concern sakọtas na anị igbo dị holi anị dị fruitful nọ na 75% ọsọm ndị igbo bụ okpo mugus international mugu ịbụrụ okpo ide for biri germany enwe nye germany bi na village gị ịbụrụ mugu ịdị 20 years 25 years ka na-achọ ọrụ ị nwere ọrụ and ị chọrọ ịma na ọ na-enwero factory na be nna gị ma na inwe ha ọrụ ị na-eji ekpere ka ị nweta ọrụ idro useless bụrụ nwugo azụ onye igbo ịdị 18 years nwebere ihe na-arụ iji aka ga-alụ ị ka na-agụ skuul and nwe ha ọrụ ihe ị na eghe opu na ịgụcha akwụkwọ na jizọs enye gị ọrụ ọ bụrụ foolish man foolish lady foolish girl ka inwe sense inwe sense ịdọrọ nzuzi bụrụ wee na-enye testimony na igoro moto onye ọcha nyarụ for 40 years for 20 years ị kpọọ ya nọọ jizọs nyere gị ya ma ọ na-alụ nsị nyere ya ọ bụrụ international mugu ka ewu mugu gị ọ bụrụ mugu nwanyị ịbụrụ mugu taa onye hausa na-achị gị for for something years dịka onye igbo na-agwa gị na 75% of ndị igbo bụ mugu and ihe mere ha mugu bụ religion maka akwụkwọ ngwa gị today maka na o religion na-eme onye igbo ofu eziokwu ọ gbapụ ọsọ mana reality itinye ya ọnwụọ ọkụkọ na mmiri achọrọ m kọwara m nke a ọ pụtara na akwa nwa two ndị ọcha anyị na-ego n'okirika ọ pụtara na ọ da n'ọgwụ ego na ọsọsọ nke a onye ogidi ga-enyere onye ogbunike na-enwe nwa ya na-agba ọtọ kama onye ogbunike ga-achịrị ụzọ akwa dashi onye ogidi ka o yiri akwa bụ onye anya na nwanne ya mmiri enwere pụta na soshal midia si na-eji agwọrọ ọgwụ ego mmiri enwere ụzọ amụ nke sekọndịrị ị ga-egosi nwa m onye ahụ ji okirika gwa ọgwụ ego mmiri achọrọ m ka igosi m ya kwe na achọrọ m ka igosi m onye abagana onye enugwu ukwu onye anam gosi m onye agulen gosi m onye ịgbarịa mbụ jiri akwa nwa two years ọgwụ ego nwee ego taa na n'ala Igbo gwa m onye achọrọ m ka igosi m onye ahụ nke ahụ aga na ị na-agwa anyị na a na-eji aka na ala igbo na robo be nna m ma ọ na-abịa ugwe ka ugwu onye ma ọ na ugbe na-ajịma maọbụ na mkpụrụogwu maọbụ na ụvụrụ ịchọ ịgwa m nkịta na ịbịa n'ụzọ ụwa na be nna m mana nda na-enwere ndị na-enwenye mmadụ aka na mkpụrụ obi wee dọfụta mkpụrụ obi nwatakịrị pum wee were ya tinye n'ite ị ga-abịa abroda ife niile ọkwa ka igbo na-asụ oyi ife niile ọkwa ka ị nwee ihe ọ ga-abụ mmadụ n'ụcha ọgbala bịawa na nke gị that is the religion for you eziokwu bụ ofu na Nigeria bụrụ ofu na China bụrụ ofu na London inwee malaria kịta ofu ọgwụ enye gị na Nigeria inwee fiva kịta typhoid ofu mkpụrụ ọgwụ ada ofu diagnosis enye na Nigeria nye gị ọgwụ ọna ka ya enye onye China nye onye london nye onye amerịka nye onye saudi arabia nye onye ijipt ọsọsọ religion ga-eme ka onye afrịka maa na onye ijipt bụ ịvụrụ na o nweghị ochi na o nweghị pawa by then out of stupidity ozuzuzie ka o je tigbuo onye ijipt wit ekpere onye ijipt ewere ma gaa ya n'olu isi ya daa n'ala kedu onye agwọdoro ọgwụ ego n'ala igbo mmiri enwere ịpụta asị m na ọgwụ ego dị ngwa mmiri enwere gwazie m onye agwọrọ ọgwụ ego n'ala igbo ndị na-ewu ewu ji ego taa n'ala igbo bụ na obi kubana imoni ka esi nwanne jowizaza ndị ọgwọrọ ọgwụ ego ịma dị olitin na anya amaghọ ndị mmadụ ji kweta na ndị abụrọ ndị ọgwụ ego na-abụ ịntanetị bikos na na-afụ ebe ego ha si abịa ọ bụrụ na ịntanetị adịghị banye na anwụ ndị ụka na ndị dibịa ga-eme ka anyị mara na afa bụ ndị ọgwụ ego ị na-anụ kedu onye bụ onye ọgwụ ego n'ala Igbo ọ bụ onye ogidi ọ bụrụ na enwere dibịa manipuleti gị ji egbuo mmadụ beta ala beta ike ya ọchọsi chọọ isoile aka gị n'ọbala ka o wee jidesie gị ike o nwee ka ọfụ na ị nwetawego somtin ka o wee na-ewere 10% gị ala ahụ betelu nye nwa dibịa bụ ala ike ahụ ibete nye ya bụ ike is no going to yield any money for you ọ bụ na 75% of ndị igbo religion na control abụrụ ndị nzuzu bụrụ efulefu bụrụ onye abalị ọ ga-anọ na itali pastọ nọ na naijiria ebe ọkụ adịrọ a na-ekperi ekpere ka o nweta dọkụmentị bụrụ onye obodo onye nzuzu religion na n'iyi na-eme ekpere na Italy na Germany ka o nweta akwụkwọ ndị Europe ma chefuzie na ọdịsem Europe gwara ya na Baịbụl n'ụwa chọrọ imebi disem onye nzuzu chefuo na enweghị onye Europe nọ na vileji ekpe ekpere ka o nweta akwụkwọ na nzuzu emego onye Igbo dị nzuzu na religion ka o kweta na Jizọs ma arụsị ga-enye ya akwụkwọ ka ọ bụrụ onye Spain ka ọ bụrụ everlasting slave kedu emu na unu na-akọ sọsọ ihe ga-eme n'ụwa iwu na mbụ reality kwuo enu kwa na mụ na gị chọrọ ena ka mụ na gị si ịkọtara ena m akọ fikshọn a ọ na ịlaikiri mmiri enwe ilo ka ị bịa nyewe m advaịs imani chọrọ ka mụ na gị si mana the last thing ga-emebe ịkpọ mmiri enwe ilo iyi mmadụ ndụ mee i love him from the deep of my heart mana o bidoro na ihe m gwara ya kọtọs n'ala Igbo ọ ya nye anyị praktikal evidens nwa bụ bụ ndupụta onye afọ ya zara aza nduje ya ụlọọgwụ waa ya afọ mbupụta ihe ngosu na ihe m ya n'afọ gwunu ha mere ka eji ọ dị na afọ obodo onye ahụ gwunu afọ vileji ya unu bụ ndị chọọchị unu bụ ndị dibịa gosi na anyị ofe evidens onye nke ya nọ na nando gosiri evidensị weta ọkụkọ ya na okombụ dibịa if no mistake na ọ dị ka ha na-abụ mere ya weta ọkụkọ wee pidi aka na ngụgụ ya ọkụkọ nwụọ asị na ọgwụ na na-aya ya na ndụ gburu ọkụkọ nje na asaba gote ọkụkọ pidokwu ya aka na ngụgụ ọkụkọ nwụọ pido ọkụkọ ọzọ nwụọ gbuo ọkụkọ ịtọ dị senwe osigbu nke ọzọ mana anyị chebeliv ọ na nọ maka na o chere ya n'elu ọgwụ n'ọgwụ ahụ dọgburu ya onye ojii nwere ọgwụ na-egbu ọkụkọ mana ndị fulani analụghị ebe ọ na-akọ ugbo onwe ọzọ onye ụzọ ụwa na-eje ugbo kịta agụụ ga-anyụ n'anya 2024 2025 gwa ndị igbo ebe ọ na religion na naanị n'iyi nwanne anyị nwoke nọ n'enugwu were amụma maka ihe unu niile na-ebuba amụma na-enwere onye ọgwụ ego aba amụma nne ga-abụrụ onye ọgwụ ego nna ga-abụrụ onye ọgwụ ego gị nwa na-ekiri m nkịta bụrụ onye ọgwụ ego ọgwụ ahịa ị e gwọrọ maka biznes gị onye nwa mere o ji agagharị n'iru ihe mere o ji agagharị n'iru na ị nwere ngwa afịa na onye china produce that goods ọ bụrụ na emechie bọda ma gị ma ọgwụ ego ga ashọp gị anọrọ empty today ọgwụ ego ahụ reli ekpere anyị na ekpere aha jizọs na ọgwụ ego ahụ ndị dibịa nara nye unu ka unu gwọ mere na unu ama nche ka unu ga-esi produzuo fon o ilaches ka onye anya ọrụ wepụ bịa produza taya moto produza diskan plate moto produza gia selector liver produzuo klọch moto produza wiil o onye ojii chọrọ produza ọ chọrọ ime ekpere gwụọ ọgwụ ego mmiri gwagodo m uru ndị dibịa na ndị pastọ baalụ ndị igbo gwa m ofu ihe ọ ya bi n'anya taa isi nọ apart from dibịa ndị nna nna anyị ndị ji mgbọrọgwụ na mkpa akwụkwọ agwọ ya gwa m ha gbara ọfụrụ ndị dibịa gwa m uru n'ụbarụ ndị igbo fabagolu ndị igbo gwa m gwa m na nke ahụ aga achọrọ m ka ịza ajụjụ na-aba njụrụ gị na ka ebịa bịa n'ihe i kwuru isi na mnwa bụ eji ofe eze akụ na ndị igbo kwesịrị iji okwute tugbu m nwa bụ mmadụ na-ebu ọnụ ka onye ọzọ ka ndị ka igbo rie nri tinye ndụ ka dịrị onye ihu na mma dịrị onye azụ na mma and ihe ntinyere tinyere ndụ m because of what i saw with my eyes ihe witness na igbo love themselves fụ na jizọs scam now isi na m bụla ya bụ so ndị ụka na ndị igbo kwesịrị iji okwute dugbu m nsị gị mmiri agbara m ndị ụka egbe eboro m ha ebubo ọkwa na nwa dị efe ụzọ na afọ ekpughe ugboro okenye mana afụzie gba nkịtị ekpu anụ ha egbuo nwata ihe bido m igbo love themselves mmiri m bụrụ onye nwere fibroid bujuo ụlọọgwụ mee ya ọna mana ndị chọọchị na-agwa ya na poison ka e nyere ya wee bịa gwunu na jizọs anaghị agwọ ya wee gwa gị na enweghị onye igbo arịa m dalụ ngwụlọ jizọs mere ọgaba ije ọwa ya ụka ndị ụka na-egwu na adoration ma na crusade ma na prayer ground onye nwa mere ndị igbo ga-eji were okwute tụgbuo m ọ bụrụ na enwego na onye igbo arịa m dana ngwụrọ jizọs gwọrọ gaba ije ma ono nwere onye nwere breast cancer na ala igbo jizọs mere breast cancer ana ma ono nwere onye nwere hernia nkịtị okpesi ekpere hernia ana ono nwere onye nwanne gị nwere kidney failure iburu jesie ekpere kidney failure ana ịma na ndị igbo ga-ewere okwute tụgbuo m mana ọ bụrụ na aka m dị ọcha na m chọrọ ka ọ dịrị nwa mmiri enwe ilo na mma dịrịlụ ezinụlọ mmiri enwe ilo unborn children to come ka ego a o ji kịta ya bụ nwa the last time nwa mmiri enwe ilo yara alụ ji egotere ya malaria drug made in China the last time nwa pastọ na reverend fada gị yara alụ faji ego the same malaria drug mmiri enwe ilo golo made in China the same thing with me and you the last time mụ na gị yara alụ we all patronize Chinese ọkwa eziokwu ihe mee mụ na gị ji patronize a China because na anyị ji the money then ụmụnne anyị ndị na-enwe eze gị gote ya bụ ọgwụ kama anyị ga-ekụziri ha ụzọ ha yawazi alụ anyị ha ekpere ma ọ chụọ ọrụ faja fapa ọfa nwụọ anwụ isi na onkoria ya na ihe mere eme now m wee bịa tiwe aka oyibo nsogbe were ndụ m chụọ aja imepe ndị be anyị anya na Jizọs adịghị enye ego na ebe na eproduce bọtịn nkịtị na china nyere over 3000 people ego na production of ofe ọgbọnọ mama anyị na papa anyị produce in the olden days nyere more than 100,000 people ọlụ taa na Nigeria onwe ndị be bụ nri African food ka ha na-esi na India na-esi na London were ya bụrụ ọgaranya na na China na-esi na Dubai and ọ bụrụ ekpere ka ha na-esi n'ite ife a ife ha na-esi bụ raw material founded by our ancestors ọgbọnọ egwusi and ọhịa ji wepụ bịam taa na mmiri enwe ilo ndụ ụka wee sizie gị ichefu iproduce pant sinetary pad ụmụ nwaanyị na-eyuzi pampas afụ na ebe a na-arụ tv dị na be gị na be nna gị gbalịa m afụ na enwe ebe a na-eproduce bọtịn friji ada ebe a nwere ebe a na-eproduce ya folu gị nwa mmiri enwe ilo na ndị fada na-eyuzi enwere ebe na-arụ ya na ịgbarịa m sọmbọdị bunye jizọs elu na ịgbarịa m tie ya kpọwa si na onye nwa ga-agbanwere ndị gbarịa m ọnọdụ na jizọs na-enye ego m wee jụọ gị mmiri enwe ilo jizọs na-enye ego n'eziokwu moslem abụrụ prezidenti gị taa bụrụ your last president the richest man today in the whole west africa bụ moslem kedizi onye oh, ụzọ dị agha ah, ka ndị igbo ga-ejizi tụọ m okwute na m na-ebuso ndị ụka ya nwere asị dị n'okwu m ka ọ maka na-eresigo n'eziokwu politishan unu eresigo na okwu asị religion leader eresigo na asị every year every day church bụ every week politician every four years enye gị wa rapa n'alago four years isi m na inwe sense na achọrọ m ịma o ife a ka m na-ajụ kedu ihe eze akụ bụ ihe ọjọọ eze akụ mere ndị ụka mere ụka ga-eji tụọ m okwute oke ejego mme risaachị m wee fụ na 400 years ago na ndị iroopu were ụgbọ mmiri akpọrọ Jizọs of Lubeck wee bịa n'ala Igbo wee bịa kpụrụ nne na nna anyị wee ree for 400 years ị na nwe na-ekwu afọ ụgbọ mmiri bịara bụrụ nne na nna anyị bụ Jizọs of lubek made in England gọgụlụ ọya dị na foonu gị mgbe efu na ha rere okeke ruo okafọ ree mgbe ekere mgbe oye for 400 years otu esi ele nkịta mgbe efu na tupu ndị ọcha bịa na-aba na ya enwego ka isi ekpere chineke na-aza ụdị nwee vileji a na-akpa chukwu na ụmụchukwu na ndị igbo ejiri ekpere mere aka ọrụ na 3-4 minutes ọgọchago ọfọ jee mebe aka aja aja na-ebute ọnụ mmanụ mmanụ wee chọpụta na ndị nna na m amalụgori chukwu bifo onye ọcha bịa which I never knew which m bikos amụnyere m na kristian hom nche na jizọs na baịbụl na jizọs god na onye nwa bụ chukwu enweghị m idea na enwebughị ịbụ chukwu bifo onye ọcha abịa na-abụrụ ka m gawa risaachị m wee sị no na ọ bụrụ na ndị a ga-eji nne na nna m kpalị 400 years wee chieta azụ gwazie m na chukwu ma amụtalụ nwa na abịafa duto na m na-asọpụrụ chukwu okike abịa ma ha wee gwazi m na chukwu okike abịa ama mụtara nwa befa na nwa ahụ bụ onye ọcha befa fachọ ka m were sọpụrụ amụ na ihe chukwu okike abịa ma nye fa nwa ka m dizie ya today ọ bụ ife na-eme today ọ bụ ife na-eme jizọs bụ onye nzọpụta mana onye rom wetara gị katọlik n'ala igbo anakọrọ na gị ego n'ala igbo wee kwunye na roman bank gị nwa bụ onye igbo esekpụrụ ana yọwazie chi ndị rom ka onye ga-ego ọ n'ịbụghọ onye nzuzu ana m ajụ 75 or 80 of ndị Igbo dị religious ịbụ onye iberibe ọ onye nzuzu achọrọ m ime ihe ọjọọ eze akụ mere ndị ụka ụka ga-eji tụrụ m okwute agwọna na more 6,000 ndị ụka now because ọnụ ka ịkọrọ m ọnụ ka akọwa nke ikpu na-abụ ọnụ ka ịkọrọ m ejiri m ndị ụka ọfọ ha nwa makwa na njiri ha ọfọ achọọ ịrụ fada sisi me donation arụ n'ụka Jisọs ama arụ n'ụka nchọzi ịrụ ụnọ nke m inye m ekpere ka jizọs wee nye m ego m ma ejiri ụlọ nke mana mụnwa na gị bụ ihe wetara gị eji rụọ n'ụka who is fooling who ọ na mama m ayagide arụ nwụọ out of poverty before reverend father bịa nie mama m obi lụọ m ego ọ bụ na m odemoni money ọma nkwụ m ọma bịakwa my mother mana reverend father mejuo m nchọ iwe iwe ọ sị m na baịbụl si m gbayalụ 70 times 7 na baịbụl si gị gbayalụ 7 mana papa m anwụgo ofu ugboro ka papa m nwụrụ mkpozi gị ụfada ka ị bịa nie papa m maka na m ejiri ego ị ghara ịgbaghalụ pọvatị m gị nwa reverend fada onye ochi na anụ m agbụrụ agbụrụ na anụ onu m o doga ya na reverend fada asị bụ agboro kriminals ọjọọ ndị oshi gba aka na-achọ ife gbara aka nkịtị na-achọ onye e ji na akpa ya anata ọ nalụgo jidọsị gị na jizọs enye gị wee na-ajụ gị onye ụzọ dị anya ka ndị igbo ga-esi tụọ eze apụzi igbo ndụ okwute the only person mere ka igbo mara taa na enweghị onye kpuru isi dara mgbụrọ gagoro iji ma okpugoro okwu na onye ogbi kpuru okwu ala igbo onye zogo more than 6000 people ndụ na mmiri enwelo isi na m na-ewere akaụntụ m tinye na social midia ka m kọọrọ gị evry registered ngo na-eyuzi their bank account which ọ bụ na bank enye gị the account i were ya ji somite to efcc efcc enye gị ya na-akpọ skumo nye gị emailụ ị ga na-enye ha report ego bata na ego pụọ you don't use private account to, to run a registered ngo where that is being licensed to you by nigeria government you can't do it it's not done anywhere mụ nwa bụ eze akụ eji na abụrọ ọbụna ma bụrụ odogwu igbo love themselves anachago m n'iyi sorry to say this onye ọbụla nọ mgbu ka mkpa ọjọọ ọfa ọ bụrụ na na ma ebidogo kpata ihe gbawa mbọ nwatakịrị igbo themselves kpọpụrụ m n'ime ahịa most chọọ ịgbariri m ego because ihe na-enu m na m na-atinye akaụntụ nọmba m mmiri akaụntụ nọmba m ji ka chọọchị nọ na naijiria ji chọọchị ndị Rome chọọchị ndị England chọọchị ndị Yoruba the same certificate ka e nye mụ na afa non-governmental organization onye nwa bụ certificate CAC na-enye ndị chọọchị chọọchị bụ NGO now ofu akaụntụ a m ji ka ndị pastọ Yoruba ji ofu akaụntụ a ka m were rụọ ọrụ nwaanyị ọkụzụ rụọ ọrụ ya ụlọ two rooms and parlor. i join hand together with Okuzu youth ofe akaụntụ a ka m ji Mr Sunday uno na Kabo village n'Umoji rụọrọ ya three rooms and parlor ofe akaụntụ a ka m ji wee rụọ ọrụ ma na Abakaliki na isi na mgbe agba aja ofu akaụntụ a achọrọ m ka ị bịa gwaba m the same akaụntụ m na-eyuzi ihe ndị yoruba pastọ ji ya mepụta na n'igbo ihe ndị rom ji ya mepụta na vileji anyị ofu akaụntụ a ka m ji wee rụọ ọrụ nwaanyị Mbaise ụlọ na bọmba ise ewido na-enwere ezebo na ala ofu akaụntụ a ka m ji wee rụgwalụ dọrọda man ụlọ tignikeduru lokal gọọmenti ofu akaụntụ a ka m na-atinye wee rụọ ọrụ mmadụ ụnọ na nrobo m sampalo alụcha waya ọkụ gbapụ gba penti ofu akaụntụ a ka m ji wee rụọ ọrụ papa m sampalo n'isu na ihe amụfu ọkwa ofu akaụntụ a ofu akaụntụ ahụ ndị yoruba chọọchị ji ndị rom ndị katọlik ji ndị anglika ji ndị pentikọstal ji ofe akaụntụ a ka ndị ụka ya eji nata ego were ya go private jet mmiri enwere agba na adị ezigbo moto sisi bidoro igbo lọf themselves a eweregodu m ego eje go bens ịka ma agba moto dị flash na ya afụfụ ekwelu m kedu afọ nnata maka ọdịmma ndị mmadụ ele enwe ilo ofu akaụntụ a na-atinye ka m ji gwuo over 6,000 people ọya n'ala Igbo ofu akaụntụ a ka m tinye wee kpọrọ ọdịnaka nwa eke jee India COVID-19 wee chigbu m n'India ọdịnaka nwa eke asụsụ idio due to ihe ndị dọkịta gwara ya efolokwe the procedure he didn't survive because of what late surgery ofu akaụntụ aka nọ n'india si mba na mama mkpọrọ ọdịnaka nweke bi india gbara aka ịzọ mmadụ wee na ofu akaụntụ aka m ji wee zụọ nwana anyị nwaanyị na-anwụ anwụ kpọrọ m n'ime abalị na india nwee blada stone onye anambra steeti ofu akaụntụ aka m n'india mere onye awọ mma mma visa obinna na oze dị oli son mpịa nwụna moto accident mere ya na mamia visa fly ya to india mee ya heart surgery i spend close to 12 point something million ofe akaụntụ a ofe akaụntụ a ka eji mee no less than mmadụ 6 nọ na ụlọ ọgwụ kịta as I'm talking to you enwe obere nwa nke nwere HIV a eje gbapụta echi emere operation ngwongwo niile eji mee operation ayafere ya yafu because of gịnị not the positive ofe akaụntụ a ka m ji gwuo onye gbagharịa ma ọya gwuo onye na ndụ gwuo onye aba agana gwa ụmụ nwaanyị fibroid agụta ọnụ ofu akaụntụ gwagodo m ihe ndị fada ji akaụntụ ahụ na adoreshọn ha na-eme wee mepụta ha ji ere olive oil ha ji alụ skuul ụmụ ya na agụ ha ji akpa skọt aga ha ji alụ hospital ọcha nwa ogbenye mango aga ofu akaụntụ ahụ maka ọnụ ka ị na-akọzi m m na-akọwarị gị dị akaụntụ na alụ ofu akaụntụ a ka m ji wee were 1.8 million naira jee na feta one Teaching Hospital na Ebonyi steeti clear hospital bill buru over 50 bags of rice jee distribute ndị na-enwere ihe eji ofu akaụntụ a ka m ji wee were ọpụ million kwụọ ọrụ ndị nọgoro nwanyị ndị ụka ụmụ Jizọs nọgoro nwanyị plus na Mayor Hospital ụgwọ onye ọbụla ana ofu akaụntụ a ka m ji kpọnata famili maazị James tọrọ n'India for four years and maka na edeport the man ụmụ ya na nwunye atọ no money to pay for overstay talk about of ịgba flight okwofe akaụntụ aka m ji raise ego kpọrọ family echefugo na india for four years kpọnata onye o buru n'ebonyi steeti ọ dị the man ka ọ na-alụ okwofe akaụntụ a nwoke ejegokwa ụnụ ka niile o kwesịrị ije okwofe akaụntụ a mmiri ana m agwa gị ede akaụntụ na-alụ ofe akaụntụ a ka eji zọọ nwanne anyị nwoke izu chukwu nọ na Malaysia ndụ dị ngoro otu mmadụ si anwụ ntie mgbe were ofe akaụntụ arụ ezi ego why ask why fa feni na igbo of the same gb na Malaysia eburu ya ruo ọsụ n'ọgwụ izu ada gị jụọ ebe ọ nọ ka ọ nọ na-anyụ nsị na-anyụ ogwe ofu akaụntụ izu diritiche ya ọ dị ọ nata obodo a were ọkpa na abọ kpata bụrụ wichi ya ọ na-eyuzi eyi na Malaysia bụ ihe m sisi wee mere ndị ọzọ charity The same account. The same account mụtakwalụ omenala bụ ụzọ ezokwa anyị bidoro the same account nyere ụmụ nwaanyị igbo niile dị ime na-abịa omenala bụ ụzọ ezokwu free atlanta and free delivery ofe akaụntụ eze aka kedu chọọchị a ndị dị ime memba ha dị ime na-eje amụ nwa free na-akwụ ha ụgwọ mana ihe a bụ chọọchị last 100 na-eme ka m nwụọ nweta 1 naira wee ụgwọ redio program ana m akwụ 105,000 naira every week na redio nwe onye na-enye m the money nreta ana nre tipa nreta ngwa mek omume ahịa offload rete ka igbo anya ị nwetara advat nke m nwere na-eme nsire ndị mmadụ bịawa na nke m bịa gowe m ka m nyebe ha ego ka ha nyebe m ego ọkwa ndị igbo gbakọta ọnụ ka anyị kpaa ka igbo ga-esi dị mma ka m ji mepee omenala bụ ụzọ ezigbo at least ka educate our children from this bla bla blue story unu na-akụ ka ha face science and technology face reality ọkwa ofe akaụntụ ahụ akaụntụ eze akụ ji ebukọrọ ego mmiri nwere ka ngwa gị abụghị m ogbenye kpọọ onye igbo arịa ma ọbụla nọ na mgbuka mkpọ enwere my first tipa na mgbuka mkpọ 2011 stroke 212 mụ bụ the youngest pesin nwere tipa na mgbuka kpọ onye ọbụla nọ mgbuka mkpọ jụọ ya at the age of 19 years ị na-anụ mmiri enwe ilo anụrụ m nwaanyị na age of 23 years 2014 agbamnkwụ nwaanyị mụ na itiku na field ka anyị na-ome agbamnkwụ nọ na the family compound at my age o wuru ewu kedu iche na-agụ na agụ m 2015 ka m gụrụ my first private car igbo love themselves ebidobelu mụnwa bụ onye izigo toyota highlander 3 na mgbuka mkpọ niile jee jus ngo na kotonu mgbe ego nwee valu ngo 4 million 900 sefa nje na bank the first bank dị na border between nigeria na kotonu na badagiri transfer the, woman change ya to naira say no 2 million 62000 where the woman 2 million 262000 onye m 4 million 900 sefa mbuli ya na akpa jee bunye ndị na-ele moto mmiri enwere mgbe m gụrụ moto bụ mburu moto na-aga ndị polisi kwụsị masị m who gave the moto nsị ya na my papa clean na m na akaụntụ anaka ego mmiri enwelo before 2014 enwego more than 6 trucks tipa na-agba n'ụzọ nke mere ya 7 bụ 2015 mgbe m nwunye m m dere nwunye m 2014 ọpụta 2015 the moto fuo m fụrụ 2 years ago amụrụ m ebe ịntanetị eyuzu nụbara m android phone fe na use bụ Nokia touch mmiri enwe ilo e produce go m fim riri m 3.5 million naira mgbe ego nwere value na 2014 for the freedom of Uzowa and local government na ịnwere ụzọ ihe chi nwatara agụ na-eti na muvi a bụ Uzowa na-atagbu onwe ha n'afụfụ maka ajọ ụzọ enwebere Igbo love themselves there mmiri enwe ilo fes ụlọ enu ụlọ n'obodo a 2016 Now my first building No, ụlọ n'ụmụsi omemkpọ ọ ka m rụcha the upstairs anyị na-akpụzi blọk ịrụ stọọ n'iru nwa m jee kpọrụ papa jee ka ọ kpọọ blọkụ wee bịa ịkwụ ụgwọ ọrụ na mgbede wee fụ papa ọ bụrụ na agadi nwoke na sọsọ nwamba ga ka ọ pụta since morning njuọ nwabe nwabe ma sị na ọsị bụ new year maka ọtat first day of 2017 ọsị na ọsị na echi bụ new year na ya fri ya na ndị bi ya ga-eri onye na-eso eri ya wee kpọrọ ya bịawa ọrụ wee were android fon nwunye m ji wee vidio onye wee na-agosi nwunye nwunye m jeshia ya na facebook otu aka igbo love themselves si bido nwere mbọsị na ogidere cheta echiche na-enwere ya na-akpọ ngo ka m wee nakọọ ndị mmadụ ego igbo love themselves a bụ ụmụnna anyị ka anyị na-eme live program otu a ka esi wee baa ya afa one of our sister na-akpa ada the osra otu a ka esi wee baa ya igbo love themselves ọhụụ na ụmụ agwala m na enwere ya na-akpọ ngo eji regista bịa nwebe ọfịs m wee fụ na ọ chọghị ịpụrụ m daa mkpamkpam na biznes m mmee Felix Nwankwo employ gburu isi m all of them say nwere about 20 something staffs ofe akaụntụ ahụ pastọ gị ji reverend fada gị ji mana eze aka enwe n'ọfịs na the whole ala igbo niile ebe a na-ebuje ndị ọya eje triti ya free of charge kedu ndị ụka ji ofe akaụntụ ahụ emepụta mmiri enwilo before 2014 enwego more than 17 shops m ji ego m go na mgbuka mkpọ 17 different shops mgbe oge eche okeke kpaliri m mgbe igbo of them say bido chọrọ ọfụlụ 2017 or 2018 i brought out my shop documents kposa for the years egori enweghị m ego mana ana m agba mbọ since 2018 na Igbo lọb themselves bidoro bidoro wee ruo taa ọmụmụtọ ọfụlụ ọmụmụtọ ka haịlanda ahụ dị ebube ka m gụrụ Highland na Lexus 330 na-agbata na almost the same ịkwọ kedu ihe unu bụ ndị Igbo chọrọ ka mmerụ na m na-ewere akaụntụ akaụntụ m akaụntụ ngo bụ anatacha ego ego na enwetara kwa afa ndị wetere ego mana redio ma ebe ọbụla before Igbo love themselves ebido ana m agba private car na abụ Toyota Highland and Space Wagon GDI n'ọnwa emụta ụmụịtọ before ebido if Igbo of themselves ebido alụago m tipa na-akpọsa ebe a m na-anọ ka m na-anọ ruo taa if Igbo love themselves ebido ebe a na-anọ na Frank Moore mbido nọbịa ya 2012 ka mbido kọpụrụ watipa ebe a 2013 2013 ka mbido kọpụrụ watipa ebe a aza arụ were 2014 ngo ebe ahụ 13 million naira mgbe ego gbara ọkpụrụkpụ maka ebe a bụ building o nwere ụlọ ọzọ nọ ya n'azụ ọ bụ four rooms n'azụ ya ajọsị were fence dị maketi ya ndị bi na be m ebe a ka na-akwụ m ihe dị maanị na-anaghị ebe a mgbe ha bi ebe a bụ 335 m wee gaa ebe a n'iru chukwu na aja anyị ndị a wee were the money wee bịa be m wee kpọọ nwunye m na masị ya balansị agha 115 ha kwụwa 22000 22000 ka ndị a na-akwụ mara ụta iru chukwu na aja anyị mgbe jụọ gị ka kedu si na m ji ịbịara ịkọ m ọnụ mana kọlọ nga ọnụ kwesịrọ ka m jụrụ gị now ịdị dị hapi na ndị fada na-ebu ego anyị na-enere onwe fa anya mana ịdịrị ọzọ hapi na na-eweta ego ndị igbo were agwọ ọhọ ya were rụọrụ onye na-enweghị ụlọ ụlọ kọnstanti ịgwọ ya ịdị dị hapi na ndị mmadụ na-eji ekponye jizọs ego mana jizọs rapụrụ gị na na-egbu gị ị nweghị ọkụ nepa ị nweghị ụzọ ị nweghị ọrụ na ịnwọta si m na ịbụ mmadụ ihe na-akọ akụkọ na ihe ndị afrịka na-akọ akụkọ ya bụ jizọs na ịchụ àjà achụ aja achụrụ agwụ oke agwụrụ onye nzuzu onye afrịka onye isi ojii onye igbo ụfọdụ na-enweghị sens na na-ekwu ụfọdụ ga atinye ihe na friji oju oyi ọ bụrụ ọrịa mere akụ ihe ọ chọrọ ka ọ gwuo okite ite m ụzọ m si wee were akaụntụ m na-eburu ego ndị igbo na-eri na nke aga ị bịara gwa m mmiri enwe ihe nna nna gwa gị bụ ịkpọ mgbuka mkpọ iju es bifo amalụ m na soshal midia abụrụgo m selebriti na mgbuka na a na-eme a na-agba m nkiri mgbafe asị na ọ oh, dị small boy nwee tiba enwere na na-agba mmadụ nkiri kpọọ fon na-enwe ka m gwara ị ga-eji sọsọ ị ga-eme mụ na gị adị na ama bụ igosi m rialiti ihe ọbụla mụ na gị na-edibeti nyere na mprove na fakt mụ na gị adị na mma m nwa ije ụka ije joy na ndị otu jizọs the very simple as abc abcd ma echi efumunwa bụ eze ichi ichegharịza again because ọsọ anyị agwa gị nwa a mụrụ n'ala igbo gị chegharịa gị rapụ echiche na-eche chewe echiche ọzọ mụnwa buru bụrụkwa baịbụl the very simple it can happen tomorrow why enwe pastọ pụtara echi were aha jesus kpọta onye ngwurọngwụrụ baịbụl enwe onye pastọ pụta anụ were afa jizọs nye kọmuniti ego n'ala Igbo ọkarụzie vileji nwere faktịrị mma na China eburu m baịbụl bụsọ ọbụla onye pastọ enye reverend fada n'ala Igbo ga-apụta na-enye onye dara ogbi ọsị ya n'aha Jizọs tọk onye asị hee nwanna aka dị eburu m baịbụl because that is practical mfụnọ na-arụ ọrụ mmebe niyanụ mụnwa sị na mama na-enweghị evidence anaghị na unu anwụchaala n'ọfịs m because of lack of evidence nwee sị ka njụọ gị mmiri eji m akaụntụ na-ebukọrọ ego ọ bụrụ onye ma bụ ajụjụ m jụrụ gị ọnụ ka ị bịara ịkọ m the last thing m emebe ịkọ gị ọnụ I will never do that mana ibidoro n'ịkọta n'Igbo ka ndị Igbo ndị nwaanyị na-akpọghachite azụ na omenala ka a gbaa ụkwụ ọsọ ma na enwere ndị anaghị makwa na ịkọ anya ọnụ ịpụtasị na na amaghị mmadụ mma mekọ ndị ụka ga-asị na omenala na omenala ka ọ bụ kedu ndị ka dị gbuo mmadụ n'ala Igbo ka ndị ụka ka Jizọs Kraịst nne gị nwụ maka kansa Jizọs agwara ya ụfọdụ na-ekiri m taa nne na nna ha abaga n'ili Jizọs akpọtara ya n'ọnwụ they still believe na Jizọs na-akpọlite onye nwụrụ anwụ na be na chọọchị fa ọrụ m ugwu achọrọ m ịma ụzọ ahụ eze akụ si eme iji si n'igbo kwesị iji okwute tugbu m n'igbo na m ji akaụntụ ebukere ego ndị igbo enwenugo si nsi ebidoro igbo love themselves enwe onye akpọpụta n'ilu akwụkwọ ere eze eri ego nyere iduji ụlọ enwenugo nyarị bụ ndụ jesie ya ụlọọgwụ m prezent arụ n'ihe jeda manda ya abụ the date to operate them the sleek out of the hospital ọ bụrụ ihe anyị na ya from pastors ọ bụrụ ihe anyị na ya n'aka ndị pastor na reverend fada jizọs na-agwọ ya mana ọ dịghị enye ọkụ nepa ọ da arụ main ọ ọsọ ya ka ọ na-agwọ ọ da agwọ ndị ebere aka na ndị ebere ọkpa ọ da eme ka ọkpa n'aka ha too osi <laughs> reality ga-ehi iti gị ifunụ ncha na-ede rubbish na-akọ m the day reality ga-ehi gị ga-ata nsị nyụọ nsị n'ike ga-ama na ụwa bụ practicality bụsa gị ga-ama na nwere ekpere ga-ekpegide na onwe mara ihe na-akpọ abcd without following the due process made for it everywhere in the world i wee ọnụ wee kọwa m ọnụ nsogbu adọrọ n'ihe m nidiri bụ zaa m ajụjụ a isiri ndị igbo emezina ọgọ fachiezina akwa nwa two years dashi mmadụ makwa ihe i mere bụ ihe na you have terrorized a lot of people's mindset so so kwa i terrorize go millions of people's mmiri ma ihe ị na-ekwu bụ ụkwas na nwere evidence 100% ma na ọjọọ ka ile afịa gi na ihe na akobu 100% bullshit 100% ụkpasị ị nwere idea nọ akụkọ ya onye ọbụla chịrị obi n'aka gbakwute gị ka ị zụọ ya we wake up igbo ga-adị mma igbo ga-adị mma ma ịchọrọ ma chọrọ our land must be liberated ma chọrọ eziokwu a ma ịchọrọ one day reality ga-akụ aka na n'ọnụ ụzọ ọkụ n'ọnụ ụzọ eh, eh, ọnụ ụzọ elija enugwu azọgbo mmadụ 14 na adoration ọkụ n'ọnụ ụzọ nke na-agbọ ka nkịta na uke azọgbo 18 people na adoration ọkụ n'ụlọ ka embassy ọkụ gbara ya last week ọkụrụ na nke onye ji polisi achụgharị m nwa ekwetara na kraịst ọkụ jidere ụnụ ka ya gbarie reality ọkụ n'isi onye nke nọ na-awụchi ejide ihe niile so ya n'azụ mee mbe ya niile gbagbusie mana rialiti ka ka ọ nọ n'ime ya mgbe egburu ya <laughs> mgbe egburu ya no pụta gwa gị na God zọrọ ya na famili ikwete mana God arapụ ka e gbuo ndị ọzọ ntọ dịkpa bini dịkpa bini n'ọfọ something is biri London ọ dị ewute gị ife niile eme eziokwu anyị na-akụzibe and bụ ụzọ eziokwu na outside country onye ọnụ nwa na-esufa fa john fa confess yes that they are slave there they are working hard how we can unite ourselves together so that our children will not continue to go to london Money ihe ndị ụka na-ekpere gị ekpere gi ekpere to london ihe ndị dibịa nọ n'ala igbo na-agwa ọlọgwụ ọgwụ bụ ka ị nweta visa london not solution for us to create our own london realiti kụrụ aka n'ọwa chọọchị nwanne m ejidere ihe niile n'ebe agbagbo nwanne anyị nwoke onye Anambra rụrụ ụlọ ka nye ndị vileji ha realiti kụrụ aka na dị chọọchị agbagbuo papa ya mụtara ya n'ime ụlọ ụka ahụ jizọs na-ene papa onye rụrụ ụlọ ụka agbagbuo ya n'ime ụlọ ụka isi m nkweta n'okpu asị ka wee m aka si na ndị Igbo kwesịrị iji okwute m for what reason na m na fight ndị ụka ana m fight ndị ụka ka ọ na m na-agwakwara ndị ụka ihe a gwara ndị omenala ụka bịalụ kama ụka ga-anọrọ na charity anatọnye anatọnye achọ ndị anyị nwere nọ na vileji alụ ọrụ fa gọọmenti mzuzube izuzu enukola ije gọọmenti asị dozie ụzọ enwe ọkụ nwee mmiri ụka wee tụgharịa n'omenala na alụsị na papa e ifeanyị bụ amosu na na enwe naanwụ na ya na-akpọ mba afọ n'ala Igbo maka na eze akụ apụtaghị ọkụ ya ada enyezi mmadụ mba afọ maka na ije nnukwu mmanwụ ijele maka na ijele apụtago na ọgbọba eze akụ eziokwu bụ ijele enwezi mba afọ gwa m onye afọ ya zara aza jeribe edebia ya egwu ya na-enyere ya poizin gwa m ofu onye so mụnwa bụ eze akụ ma na enwezi ya na-akpọ mba afọ una man na onye afọ ya sara asa we either liver problem kidney problem ọ nonwe stomach tumor ọ nonwe liver problem or other sickness e nwere ike ime afọ mmadụ swallow up so enwezi mba afọ kịta ada enyezi mba afọ n'ala Igbo church support ọ ya no real na na-enye poison afọ mmadụ azụ obuo ya six months boy eight months boy one year so nwezi ada no se na na nya mmadụ mba afọ e were gome ezokwu na nka ndị ba anyị face reality onye afọ ya sara azụ jewe liver function test jewe kidney function test jewe abdominal scan Come on, here ịdị ya ihe na ihe kpọ leg ulcer na-eme ma onye ọcha ma onye china ọ na-aba anya ya chiere ofu onye zuzuru nnukwu o jegoro achiere wee tie ya eti eti reality <laughs> ihe egosi m ebe na-ere achiere ọnụ na na-ere nne ya na nkwụ ebe dị otu o jere n'ebe a ka ọ jụọ ese anwụ di ya tie ya maka onye ojii ga-ewere okwu asị na-adala onwe ya n'ime okwu asị na-atọ mbiri n'ime okwu asị na-atọ mbiri n'ime okwu asị na-ezuzu timbọsa ga-egbu di ya n'onu gwa m uru dibịa na jizọs baa n'ala igbo taa kpọọ ofu ihe afa gwa m eji dibịa dibịa taa n'ala igbo sisi ndị gboo mechiri ya kpọrọ dibịa ha ji agwọ ya agbara ọfụrụ agwa m ihe eji dibịa taa ịbịa iwere prosperity gị na-agba gambling na onye igbo inside religion ibi practice e religion taa inwetazi ihe omechi na nwanne echi si na ihe imere taa ntọọ hua ibro hua All on ọsị flọsh toilet my case, esi alụ ihe ihe na pres aka flush toilet inwe ihe maka china depend on you chuba ịchụbala faja. aja nwaanyị dị me depend on on you today from china Come on, mụọ nwa tụrụ cs aja ka ya achụbagharịa wit inye ekpere onye isi ojii vum umonga ụmụnga na malaysia umonga na portugal umonga na senegal ụmụ nga na ijipt ụmụ nga na morocco ụmụ nga achọrọ yuzi brain rụọ ọrụ ka anyị mara ka igbo ga-esi dị mma ụmụ nga na dubai ndị na-alụ nga a na-alụ nga alụ n'ala igbo ndị igbo na-alụzi nga alụ ọlụ nga 10 years ọlụ nga 15 years na indonesia ọma nga 10 years na cambodia ndị vụ. ndị eriri eri ndị eriri eri kedu onye bụ onye ọgwụ ego na ala igbo taa kedu onye ọgwụ ego na aba agana o aba agana ọ bụ onye mara ji ego gụlọ resources otu owele si nweta ego nwere wuru ewu ọgwọtaghị ya n'ọgwụ ọ practicality ka o ji hit ibi na-ezi ego na ihe ala ka nna anọdụsa na accident gburu ya n'ọbọdọ ya oke mmadụ bụ moto nwe accident <laughs> maka na ofu anya na-abụ n'eze ebe onye isi nọ ụna asị na ọgwụ ego ka ọ gwọrọ mana onye ofu onye baro nwekwara azidentị adị nwụọ onye na-eme pịọta nwere azidentị dị same nwụọ onye nke abụrụ onye ọgwụ ego nọọ maka na ezi ego kpatara ego wee were moto nwee azidentị ọ bụrụ onye ọgwụ ego were religion kpọọ n'ụlọ mmụọ izuzu ịgbagharịcha you come back to reality izuzugharịcha chụọ àjà mee religion kpee n'afa nna ikpecha nye reality ha itinye gị gị nwa nwaanyị na-anụ ọnụ mbọ sọ na hero bra na-apụ ama bra ọ ga na-egosi na hero bra that is reality na you have to go and apply chinese bra ka ị wee chekwa onwe gị dọgụ ụtọ akwa ya esi mee mbọsị liva gị ga-enwe problem ka ị ga-ama ihe a na-akpọ liver function test <laughs> iji chee nke asị gị na ogosi ọ dị ga-eje scan akwaghị na skan nọ na nnewu na ọlụlọ ọrụ na ị ga-eje memphis na enugwu na ambụlansị a ga-eji bugu from nnewu jee enugwu 165,000 ọ bụna 10,000 dị na akaụntụ unu bọdị gote yu onye vu onye ọcha nwere over 300 hospital na vileji ya nye gị jizọs ka ọ gwọ ọgọ ya hua hua ndị ọbọgwụ unu enwe sens ụfọdụ n'ime unu ka ọ yara ịdịga mana jenral ị nwere sens azụ onye ojii na-ekiri m na Facebook oh, atụdo gị egbe n'iru ụlọ ihe ahụ nyasị onye gụrụ yunivesiti ị ga-arụ ya mana ekwesị gị kpoto John ikpoto John ịdị bizi na amụ John ndọcha na-alụ fon Book of John John abụ afọ ndị Ebonyi steeti onye Enugwu na-aza John onye Delta Afia bụ John mmiri anyị ga-eme omenala anyị anyị ga-akwụ n'izu reality anyị ga-eme omenala anyị ga-akwụ n'eziokwu ka anyị fesa reality inwe akwa ị chọrọ ịdashi nwa 2 years dashie mmadụ akwa na nwere onye eji akwa agwa ọgwụ ego e nwere placenta ọbụla eji agwa ndị mọda fọkin ọgwụ ego ọbụla placenta na-efu n'ụlọ ọgwụ nke nwunye ga-efugo ezuru nke nwunye gị n'ụlọ ọgwụ sị gị na-ezuru ezu ịchọbịa ọbụla ya hospital anyị na-alụ kịta ndị medikal tim bịa sọbavais ya sịrị anyị ka ebe anyị gburu onu na ebe anyị ga na-awụnye placenta na-agbụ ya ọkụ na ihe ndị ọzọ na-eyuzi na hospital enwe ndị ọya abịa ibunye placenta sị na ha chọrọ iburu enwe hospital before eme hospital ga-approve ị ga-enwe onuru ebi na-awụnye placenta and other things a na-ewepụta n'ahụ mmadụ o so ihe a na-egwu kịta the pit so n'ihe a na egwu ị nwere adị ya nke ndị bụ ịkpata n'aka ka ụwa dịrị gị na mma gbadata n'oge eruo gbadata gbadata n'oge eruo nwa bụ usi ka dịrị gị free ka dịrị gị free mana onye japan ji eme ụwa dịrị ya free ka onye china yuzi ka onye indonesia yuzi ka onye london yuzi enye gị ịkwa aka ụwa aka dị mkpa bini ụmụ atụrụ jizọs jizọs kpọọ na ụmụ atụrụ omenala anyị anyị ga-eme ya n'ụzọ eziokwu ndị gboo mere ya n'ụzọ eziokwu anyị ji ebe ya omenala bụ ụzọ eziokwu na ndụ alụkwụsị alụkwụsị kpamkpam onye gwọrọ ọgwụ ego kedu izi onye a bụ onye ọgwụ ego na ala igbo taa o nwere nwanne anyị nwoke toni onye ọba ọgaranya zoro ezo nọ Spain ọ bụ onye ọgwụ ego ama m ka o sa support our NGO sọsọ ya nwa na-arụ esteti sigo handedly n'ọba niile ofu onye jiri aka arụ gwe ya na arụwa esteti n'aka onye ọgwụ ọ na-agwụ ibopụ onye ibopụ obi kubana o ji ebute kedu nwa dibịa na-agwọ ọgwụ na n'igbo nwedịrị ego tụrụ ọgwụ ọ bụ akwa ego ne na-akwa nwere taata bụ nke ahụ ọ natara mmadụ bụrụ ọgwụ bunyefe o jide ọgwụ agwọta ego dowere onwe ya jerewe bins na na mkpọ jọnshọn ka o were akpata ego o jide ọgwụ ahụ gwọta ego bịa zụwa pas na mgbuka mkpọ ka o were akpata ego ọ ọgwụ gwọ ka o jee tụwa ọrụ were atụta ọrụ mana a ga-agwa onye gị ka ị tụwa ọrụ hua utobo spring na-ere bụ ibi goro m spring n'ụdị ị na-eri ya n'ugwu awụsa ilukwe n'ugwu awụsa ire ya as bọndụl spring so onye na-agwọ ọgwụ kwesịrị ọgwụ ọgwụ were ya onwe ya ego dị na ịbịazi onye gị ya onye na-agwọ ọrụ ọgwụ ka ịtụ were ya tụwa ọrụ kwesịrị ịgwọta weregodo aka ya na-atụ ọrụ gosizie gị nke o ji tụta nke o ji ọgwụ ahụ tụta inwe brin onye mee maket ji ego polo na legos onye nọ na legos kpọsa polo na-eri hazi polo onye mee maket jekwegoro ya bụnata ya ọnịcha na-erekwu ya hazi polo so onye na-agwa ọrụ gị oke ite gị wee nwee ego ma ọka wee buru ibubu ekwesịrị owere ibu owere oke ite a na-atụ ọrụ ibi ife ego na o ji wee tụta onye isi ojii isi ekpụrụ anwụrụ isi vu Moses kụrụ mkpọrọ mmiri ebuke wee ihe na-akọ na 25th century ụwa na-ejezi n'ọnwa <laughs> Russia ji n'ọnwa 1960 eyie 2099 anyị na-ekpere Russia ekpere ka ha marịchụ russia were the best president today in the world mana mụ na gị na-ekpere russia ekpere last eh, 99 ka ha mara chukwu na ha mara chukwu mana ha nwere the best loving president today in the whole world that love their that love his country and vow with his life to protect country from the british and the american slavery called nato unu na-eme ihe Isaac abụghị onye omenala abụghị onye omenala ọkwa nsogbu adọrọ abụrụ onye omenala mana ana m azọ ndị pepụl ndụ praktikal nsụnụ ka anyị mee nụ chalenji si kpọta ndị fibroid ịtọ dibia bụ akpọrọ ofu pastọ kpọrọ ofu ka m kpọrọ ofu anyị mara onye ga emere kpọta ụmụ nwaanyị nwee fibroid ịtọ ma ndị nwee haine ịtọ dibịa bịa kpọrọ ofu eze akụ kpọrọ ofu pastọ kpọrọ ofu ka anyị nenonye ga-emeri m ihe m nyere unu bụ 24 hours nke madidon nyekwa unu one month ma gị ma ndị dibịa ma ndị pastọ mma enye unu one month ọmarịcha nkụzi na akụziri anyị inogide divatiwa mba you are my brother otu m si ofu na ofu na nka m si were e enwere m nsogbu ịgbatara m ọsọ enyemaka esi na ịkpọ m na fon ịmagwụna sọ ndị na ha na-ekwu na fon mana pride adọrọ m n'ala sọsọ enwere ike ime m enweghị nsakarị aka ụlọ akpọkarịa mgbirigbidigbiri enweghị mmadụ kpọọ mbawa mba buru iwe mụrụ ọkwa maka okomoko abụrụ m onye okomoko onye ọbụla chọrọ isi eze akụ fọ ọtadoghị ya n'ọkpọkpọwa m ọtadoghị ya n'aka ọkpọwa m taịm m eji mee biznes vee m eri na-akpọ maka problem mana gbaa na aga na ntị na problem a ga-abịakwa na ndọcha tinye chekwa na solushon maka problem mana onye ojii tinyere ekpere to solve problem onye ojii ma na problem a ga-abịa mana ekpe na-agwa gị ya na ọ ma mbịara ya nwa onye kọ ya agazi kedu onye ọ ya arụ izokwa na-agba agba na ntị maka na iberibe na enwere ajọ mmụọ na bụ unu ọ gị bụ ajọ mmụọ ahụ gị nwa bụ ajọ mmụọ nọ n'ekpuru ọbịa gị nwa firi na enwere onye bụ mmadụ nọ n'ekpuru ọbịa bụ ajọ mmụọ na-eme wuruuru ọbịa gị n'iru bụ agba ọchịchị gburugburu ihe bren gị religion na-agwa gị na-enwe na-eme isi eme isi n'ekpuru ọbịa ọ gị nwa bụ the demon gị nwa nwere such mindset gị nwa bụ that evil bụ onye iberibe na-enwere bren na-enwere brain iji akwa ihe esi ọgwụ ego mana okirika anyị na-eji ego nwaanyị nụ ka anyị nchaji ego na okirika nwa two years nwaanyị na ịgwala m na-eji akwa nwunye ọcha enwere ka nwanne anyị nwoke a ga-esi kọndem ndị ọcha na na ndị ọcha na na-eji akwa ndị ọcha agwa ọgwụ ego no ọma nkwu ya ihe niile gbasara ndị ọcha bụ holi holi ọsọ nke onye ojii so nke eji agwa ọgwụ ego bụ akwa onye ojii ijene gwọ ọgwụ tata ma kpee ekpere echi na ị ga-abịa ife rie na onye ma wetara ego ahụ onye iberibe ka ewu you work that money out and they go Nigeria by opportunity ị na-ele afọ iwu na streeti itinye ọkụ ijenegwaba ọgwụ na atak mana ịma na afọ iwu ndị steeti jikọtara aba ebe nya ejide gị n'ọnya gọọmenti kwelu ome obodo kwelu tụ anyị esi jide gị ka esikwa ejide gị owebe gị wee nwaanyị na ọ gafere plen ịba anata naijiria esiziri ya n'elu ya gafere because they follow the due process so ị chọrọ ịgwọ ọgwụ na-ebreki lọ ikpere jizọs na-ebreki lọ so ihe ga-eme na ọ gafere bụ akọ na na coincidência coincidence enwere ike mgbe pụtara ebe ọ bụrụ na ano nche anọ ịgafe ndị gboo ji si gị nụ ndị oyibo one day one day monkey go go market you no go come back e bụrụ na nwa na-azụ e ịtụọ ọgwụ ka ọ Brazil ọ baa kọba ọgba bọọlụ kọba Holland na nsọ obodo eliza ọ bụrụ tụrụ ekpere tụrụ ihe daa e, koodu ogu ndị dibịa koodu ogu ụmụaka anyị tolitekwa bụrụ ife aka ihe emepe ị ghọtaghị na frustration tinyere gị n'ọnọdụ a kedu ihe anyị ga-eme ka ọnọdụ anyị gbanwee ka ghara ijizi n'udo nga a na-atụ anyị mara anyị it's ejiri m igbo niile ọfọ unu gbugode m tata ọbara m ga na-ekwu okwu n'isi oyi ọbụla ọbara m ga na-ekwu because ọsị unu ga-eji gbu m bụ ọha ekpere kọwa ọgwụ ndị nzuzu nke si Lagos jee kpọrọ m polisi jere kpọrọ m polisi na Abuja ha enwee pawa Jizọs felu ha ọkwa ihe m na-eti mkpu bụ ndị na-akpọkọ na wori na Jizọs eme nke a many of them n'ebe a n'idiri nwere problem bụ polisi ga-asọlvụ ya gwa ha unite onwuru together mara ka ga-esi kpọtara onye ahụ polisi ka ọ solve problem ọkwa ya bụ mkpu nna eti na nwezie problem bụ polisi ga-asọvụ kama ị ga-ewere ekpere sọvụ ije kpọrọ nwa bụ eze akụ polisi ikwetena na ndị Igbo bụ ọgwụ ego ọ bụ na Obi Cubana ọ bụ na ịntanetị adọrọba anyị na ọ ya na-ewu ewu na Obi kubana bụ onye ọkọchị na onye onye dị Nollywood mere anyị fana ndị ụka fe ndị na ndị ụka mere ana igbo mana ya dịba onye igbo hate a na be nne hate a na be nne maka ekpute n'ọnụ not ya ọfọ e n'anya ejere asị na afọ n'anya ka nọ na ntị not ya ọfọ n'anya nke ahụ na-afụ n'anya ọ gwa gị na ọ ga-eji ekpere sọlv ya ifu n'okporo ụzọ adịrọ ma na igbo anyị isi na na-eji agbahere mmadụ azident bịa agbahere m azident nye m deta nta ya onye mana asụsụ n'igwe ịma na na ụmụ nwaanyị dị ma anwụ ka ọkụkọ everyday ndị ụmụ nwoke anyị na-abịa n'ọfịs abịa ayọ anyị na nwunye ya jere ụmụ nwa nwụọ na ya ejije bupụta ya na mọchụarị everyday everyday nwaanyị mụsa nwa na ala Igbo hoo Igbo supporting meshin anọghọ na hospital hoo ala Igbo niile amụsị anwa bleeding agbagbuo ya no machine to control the bleeding ewe manage we bleeding na-agba okirikiri na-akwa aka holy ghost fire by fire daarụ na ụmụ igbo jise na ike jisie religion ike jide na spirit rụwa agwụ mmụọ rụwa agwụ spirit rụwa nke mmụọ na nke were ya kalụchaa ndị hausa niile were akara ndị ijipt were akara amerika na ife nchọ enwere ya na nke ine ma ọ ga-aba ime kịta ya karịa europe ma sowe gị nsowe gị kịtakịta kịta ọkwa mkpu a na-eti na omenala bụ ụzọ eziokwu ka ndị ihe ụtụ omenala bụ ụzọ eziokwu si gbakọ akọ n'ụrụ ezi ego mepee faktọrị mepee kọmpanị ncha fa ya last week ka ha prezentị ya na ma na onye isi ha bịara tike aka ọnụ ka ha kreti elu nwa fọlụ mepee ebe a na-alụ ncha ndị yutu omenala bụ ụzọ eziokwu ọnịcha branch mepee ebe a na-eproduce ncha kwaturu mkpa neti okwe mana ọ bụrụ na this production of soap na na ya kwado ọfụma ọgaba ọfụma na ọ ga-eme thousands of ndị omenala bụ ụzọ eziokwu employ ha nwe ya na-alụ nyere mụ na gị na-eri nri taa wanye bụ ndị a ga-egbu egbu anyị bụ kandideti ndị a ga-egbu egbu nụ ndị na-agba ezigbo moto ndị na-agbagbu agbagbu ndị na-ekidnap iche ka ịgba ọsọ gbaa ga-egbu gbagbuo gị ọ wụrụ ndị kandideti ndị moto ga-egbu na moto accident maka na anyị na-agba ezigbo moto ọ eziokwu ka n'ọwụ ya ọ wụ eziokwu ka ọ were ihe eje na-echụ aja ka ọ ghara ịbịakwute gị ka ọ bịakwute eze akụ bụ ihe eje mee fastin ọ bụrụ pọshọn gị na famili gị ọ nke eze akụ Yung kesa ako. Inyo si flush haya. Iman koli alia. Mwe fit. Tumu wabo nyo dena na si flush insi ki si flush as crystal. Be bele ko flush um. Imeri bobo ko flush. Koto banani. Religion ge bo ge bubo. Woriye genalo ge. That is the power of religion. abịa ebe ebubo ịfụ ha anya bogu ntabogi ụjọ abaa ga ọgịmara onye bụ pụni ma na ebu onye ndị ọnịcha na-akpa aba. ihe bụ abadaba dezi onori ka ewu n'isi onwe azị mmadụ ebu chawali mana religion emere gị dị slave dị mana ọkwa gị mere religion ọ dị relevant jizọs adịrọ relevant today na dem mmadụ create religion mmadụ mee religion ọ dị relevant religion never create anybody ị bịa na flat nkịtị nwa anwa kpọọ jizọs na ya egbughị ya na flat nke ije na north korea today nwa anwa ya afa fe otu ọ dịzi relevant dị ịmana ihe bụ mma ndụ ma nke ndụ ike niile nọ n'ụwa ijiri etinye gị n'aka mana onye ọcha bịa were religion na-apụ gị ya nye akwụkwọ ekpere Job ọ ga-afịara ọgaranya alụ ibe eluigwe dịka ọ ga-esi fịa n'ịdụrụ enyi ịba na n'ịdụrụ onye ojii were obi na nabata pọvati ihe jizọs mee na m enwebeghị ego sef mama nwa ego kịta mama ya emisibie egbe nje ọkụ mmụọ mana ọ bụzi mmasị jizọs na nwatakịrị ọbụla amụrụ na europe today na amerịka na kanada na ihe ji inweta ọrụ bụ eji mana ọ bụbere uche chukwu gị nweta ọrụ as a graduate ntọ onye ụwa afụfụ ntọ ihe ma na akwụ ihe ọzọ ma m ekwu m ekwubeghị mgbe kọrọ isi na ọ bụ mmasị god jizọs na nwa dị 16 years na europe ga na-arụ ọrụ na-arụta ego mana gị nwa dị 27 years gụchaa university na-akọrọ m akụkọ ọgwụgwọ oge na-akọrọ akụkọ ọgwụgwọ oge rapchọ ị ka na-ekpe ekpere ka jizọs nye gị ọrụ <laughs> onye <laughs> nye nye gị jizọs origo ogo na oribeghị nwa 16 years onye nye gị jesus na-alụ ọrụ gị nwedị 27 na-ayọ jesus ọrụ ihe bụ efere ihe bụ onye vum ọhịbụ ntị mpataka onye okpere biko kpewe n'ụmụ onye ekpere apụ ọkama na ekpere ndị isi ojii ọkama na ịgwọ ọgwụ onye vu ịgwọcha ọgwụ itinye kọntena na mmiri oseru n'enu mmiri onye agụrụ na china alụ oseru n'enu mmiri onye agụrụ anambra na-agwọ ọgwụ kọntena <laughs> ya nata onye vu <laughs> onye vu ị na-agwagwo ka kọntena nata chefu ike na onye china rụrụ shipu bụ ụgbọgosiri n'elu chefuo iji onye testimoni n'isi onye pilot onye nye natara ship onye agbara ọsọ ahịa onye afrịka so na nchịkọta mmiri mụ na gada akụ ihe ọzọ mmegbu wee chịkọta bụ na isi na ịkpọ na fon mfu miskọl bụ mee gị gụnụ chukwu abịa mana mafụrọ miskọl sometimes ka m saa alọ nkịtị pụta m enwe over 50 miskọl isikwana ka ị gawa mara ndị akpọrọ gị kọl ọzọ na-abata fonu m nwee siz kwuru ya for complete how many months before rute maka maka a chere ya jie na nke ndị na-enyocha foonu. ịma na ndị akwadoro m akwado m wee bụrụ ọkwa akpụkpọ na-amatị ya aka m n'ihe ọjọọ maka o nwere ebubo ha chọrọ ibu m n'ebe m bilọngụ <laughs> kpọrọ fon njem alalisis ndị oyibo kpọrọ alalisis nyo ka ị ya eweta na fon mmanụ gwa m kataba ya egbu mmadụ ihe ngwara ndị ụkọba alụ che na ha kwadoro obere enwere m ike ịfụ kọlụ gị mee ignọ aga share your post mana nke ịgwọ nke anyị achọrọ anyị gwa gị we disagree stop promoting hatred na Igbo. We disagree on this. We disagree on it unless you come and prove it. At ah, one nkịtị. Enwe m nwa two years Come ọ Eh, come on, Ee ka mmadụ ka ga-esi were akara aka at least can you go double two or three real estate hand eye over hand eye the document. Come on, eh, because ego real estate ada agwụ agwụ. All forever and ever. onye ọna nwere real estate nwee anya adị eriche gị eriche sọsọ mgbe ị na-ebido ọfụrụ ka ya ata ezigbo afụfụ mana arụwara na developụ ya e onwe obere tax a ga-ana anatacha ebe a onwere every month ị ga-ama nnaba gị aka I'm just telling you the secret of a real estate. ka mmanụ ma mụ na ga-abịa narị akara aka ọfụ ego tụfuo ego onye na-asị na nara akara aka n'ala igbo onye dị ka ya na-akụ volumbọl n'Ọnịcha na England ebee ka na-akụ volumbọl na Gụlere ebe ọ dị na nteji abụọ enweghị m ike ịfụ kọlụ gụ mee igu na ọfọwọriz amakwuodu m na nwe onye zitere nwa onye bịa asị m nọ mmiri zitere n'ụbọchị only that now from Gisa fight on social media na posting. And that my work in when so mmiri which I never wish you I will come with full force. Yeah, that Yetago. Mani free la ọgwụ ịla afịa ịla afịa religion and Igbo must stop until you prove ihe ihe Igbo

eje m enwe ebe m nwere ebe a na-ekili ala m one of the real estate n'azụ Godfrey Okoye University m wee jee fụ fada nke nwere ekpere n'ele ele o nwere university na Anambra university o nwere n'Enugu ebe a dị ka aja ọ bụrụ afọ abalị nke a ọ na-aba nka ana m fụrụ saịdị o nwere saịdị ugwu ọmụ dịka bido bido igbo ukwu jewe na nka ọgbabadị ya fensị wee bịa gwa gị ime ugo n'ụwa na-emebi wa bụ ihe so ikweta sọsọ ego nke gị dị mma jesus ego ke ndị ọcha dọrọ mma eweta ya enye gị fri so gị dị mma ndị rom very soon reverend fathers ga na-atụ ụjọ iyi white pụta n'iro sorry very soon ifele ga na-eme reverend fathers iyi white pụta n'ilo cheti obi amapụ ha very soon ifele ga na-eme pụta iyi white ha na chọọ ịpụ ha yipụ white a yiri moft anyị ifere kụsa anyị ga-eji anyị ga-eji eziokwu dọka efa pieces maka na ha ji okwu asị dorie a n'igbo pieces dorie mụ na ga ya onwe anyị asị onwe anyị asị ji ofu ike anwụ mmanya ndị na-anaghị gbara ọzọ kedu ife ndị igbo na-eme kịta ndị gboo emehọ fa gbara ọzọ iji nwa naira agba ọzọ mgbe gboo chi ọzọ mgbe gboo ichi ọzọ na ihe niile ha mere mgbe a bụkwa solution to create solution in the society na be nna m ichi ịgba ọzọ kịta ee eh? ọ bụrụ na ị nwere ọgụ 5 mana ị ga-eje chụọ ọgụ 20 maka from that year ị siri nri na ị ịgba ọzọ ka ị ga-agbazi ya kpọrọ ọrụ ugbo in order to raise agriculture so that you can achieve the hustle. More you are farming harder, more you are producing food to the society. enwe ka dị mmadụ 40 n'ofe obodo chọrọ ịgba ọsọ ha na-alụ ka alụ gbuo onwe fa mgbe aka obodo a ndị na-adị mọ chipa nri aka nkụ ịdị na common sense ịdị ndị gboo mere nwere isi na kịta agụ egbuola anyị wɔmoredi bia na pastor baa n'ani wɔmofie wolf hawatịra anyị n'ọnọdụ a na ofu mkpụrụ nwa igbo ma eme ọnụ maazị nnamdị kanụ nọ na prison sisi nwa onye ji ọgwụ maọbụ ekpere kpefutie n'ọkwa practicality bịa na arụrụ ndị lọya buru ite ọgwụ jee ebe ebe a dss gbajie gị ọkpa eru ebe a ndị lọya kwesịrị stand kpokpuo kpọm behalf of Nnamdi Kanu bụrụ baịbụl ji ebe a gụọ ọlụ chief judge baịbụl ama ndị DSS ama mkpụrụ ji ekpochi so onye onye chief judge ga-ege ntị ebe a practicality lawyer lawyer that is their work so onye liver problem gị ga-ege ntị bụ ọgwụ emere for liver problem all over the world so ihe agụụ na-ege bụ nni si agụụ na-akpọ ilu ugwu n'ụwa bụ nni nni ịbụ onye yoruba ịbụ onye fulani ịbụ onye kristian ịbụ onye omenala ịbụ onye ụka iriri oli na abalị abụọ gotel ma my brother why ask why onye anya melum ndị china na eprodusi mechin eji print iri gị ego na central bank mechin eji agụlụ gị ego na bankị ị na-eje sistem eji install onye gị debit alert mara ego na inwe kata onye evumu onye iberibe a mara na debit alert ka o si efebata na fon ya ọ dị proud mara ego na nwere na akaụntụ ihe ama onye kpọpi onye ekere kpọpi onye isi ojii China nọ na arụ da kọmputa n'ike n'ike ị na ebe a chụọ aja ka ị nwee ego ka ị bụrụ ibobo onye na-ebunye gị ibobo bụrụ ezigbo ibobo <laughs> na-eji e, ibobo egote moto moto niile ndị na-eme dibịa na-ego edobe faji ibobo ego na money where did they make the money did they make it from ibobo no they collect your own collect chidema own collect ebuka own collect 100 people own once put for one pocket Eh, you go carry ibobo biko bịa nara mụ na Chukwuebuka nwanne m ego ọ m na-eme Chukwuebuka ha bịa anyị ego mgbe ha ji ibobo ịkpọpụ ga-eji buru ego bunyefe buru 1 million bụ bịa buru ofu tipa na workshop nwere na-enye gị onye Malaysia na agbatị ya leda onye onye egwuru 419 onye oji iyiri no jaket iri akwa kpa pefum ide ọgọ n'anya ka ị arụ akwa ị chọrọ ịma ka ekwenye ka ihe esi ma ebe ihe iji n'aka ọ karịrị ego ihe iji n'aka nke iji ka ihe iji n'aka o ọka rịrị ego ụwa ooo mana iji n'aka ego ka ijiri wee gote ya na be ndị ọcha hua baịbụl iji n'aka karịrị ego mana ego ka inyere onye ọcha onye gị <laughs> onye efu nwa bebi vejin a agwụ nọ ka chenji ihe zakụ ya ebe mmewe kịta ego ezuo ma mwere ene ronye ojii mwere ene onye ojii ta si ya efa gị bụ na onye na onye na onye kedu nwaanyị bi n'azụ ya adịghị gwa m okwu Essa não me faz. Você me faz. Oh, Deus. Yes, papá. Diane Remato pass. Yes, papa. Wait, wait. The Lord saying something. The Lord is saying something. We are Yes, papa. jizọs na ibobo ya na-eme ka agwọ hmm. jizọs na ibobo ha na-eme ka snake mgbe ọbụla fọ ha na-arụ ọrụ amụma na-ebu mana mama amụma bụ aka ala ugom ya psychological mind maka mgbe ọ ọgbajugodo ọrụ gị maka ọbụna bụrụ na akpọ gị na-etizi eti n'obodo oyibo and any mistake ebunata ga na ịchọrọ ịnata ifu ebe a na-emere gị ọ gị ruo ọ na-eme otu ịma ya ụra n'anya mgbe ọ na-eme otu a ịma ya pakọt n'anya maa ya ụra n'ofe anya ọ bụrụ na anya mmiri agbara ya n'ofe anya mana mabụrụ eze akụ somebody were gị na-agba bọọlụ ị na ehihie amụma marị ama onye vu amụma marị ama ọmahụ nne gị ọ ọmahụ nna gị ịbụ onye Enugu amụma ma onye Imo steeti ka o vuelu gị amụma ịbụ onye abịa amụma jee ma onye Anambra ka o vuelu onye abịa amụma mana ọ kpata ego ịrụ ụlọ na famili haus ọ naba Anambra ọma mvụrụ ya bịa rụọ na famili nke gị mana ọ ga-evute amụma na famili gị ịrụcha na ịrụ ezinụlọ erie n'ego gị be ga akara ekporo ọbịa niile jide ego ka ị rụchara ọrụ ezinụlọ ịkalụ ndị na nka niile jide ego ịkalụ ndị ifite ọgwalị jide ego ndị niile nọ n'ọma ọ masịrị kalụfa jide ego onye afọ ikpo na-agwa ọgwụ ego ịkara na ndị afọ ikpo niile jide ego Can I talk to you? Your name is Amaka? amaka onye na-afọ amaka mara ka esi arụ eletrik bọlbụ hua mana ọ mara afa gị maka na ịmana na nwanne gị nwoke bụ ịvụ man agwago gị n'ọya ịvụ ị chọrọ ka afọ ihe na-egbu gị na ihe mee na agụụ na agụgụ ịchọ ụmụ fọ gọọmenti ada akwụkwọ ụgwọ ka afọ nri na-eri ma ọ nọọ big man ga e mee ya n'Europe ka ha ncha rapụ ndị Europe ha were aka fa ụmụ ụmụfa gọọmenti sere aka n'imefa some of the mother ewe pure water elewa ihe mbugharị onye ọcha nyere gị jizọs mụrụ ụmụfọ na-enweta almost 3 million every month n'isi ụmụfọ enyezie gị baịbụl kpara ihe kpara baịbụl na-abụ na ejemon mas agụụ wee gụwa gị chefu onye mere na agụụ na agụgụ bụ na ọrụ adọrọ somebody gwazie na gị ayụ amaka Ikweta na ewe amaka are you married no i have seen it onye ya anụgo ndị nọ na prison na ga anụ gị onwebeghị ihe fụrụ mewere nne ya na eze akụ bute ite ze ọmụ ihe ikiri ọ pụọ awụsa nso mụnye ọkụ n'ọkụ ọmụ o kesoro ngwere ma mmiri ọma akọkọ ngwere gụọ ogwe ọ bụrụ na agadi nwaanyị e nwere anya e nwere anya ya racha agadi nwaanyị kwanye n'ọkụ agụkwa ya chewegodo ọnụ bifo nkwu ofu nkwuzu ogodo okwu ka eme mmadụ mmadụ na oke ụjọ ba ndị mmadụ n'ime nkwuche mvutezi ite mebi otu imechi kalori ọ bụrụ na ọ rụọ ọrụ bịa ọ bụrụ na ọ ga-eme ka anyị karị ndị spen mma bịa onye a mechara ibobo megide ibobo ike wee nweta visa germany ma london orikpo na care home jefichebe toilet <laughs> o mekata na ibobo na naijiria mekata meketa nwanne ya jisi ike kpọbụ ya kanada orikpo ebe a na-efiche toilet jefichebe toilet mee na ibobo na kanada mee ibobo na london onye eziokwu na-agba agba na ntị ị ga-enwekwa n'ezigbo politishan ebe ị chọrọ iso so nchịkọta ụmụ na-eme kene m unu nwanne anyị nwoke mmiri kweston ka m jụrụ gị and ọ kwesịrị ka m chere na ị ga-abịa reply m kọwa m ọnụ ehed ọzọ i kwuru m chọrọ ikwu bifo m mechie bụ n'isi na nna m ọkụ ndị mmadụ brọda mwa bụ the last person ga-ama ọkụ anybody maka na ndị ma ọkụwala anyị bụ jizọs na baịbụl now onye ọcha nwere 200 hospital na benia nwee over 5000 ambulance nwee different types of high high machine dictate ya na alụ mmadụ wee gwazie gị na book of judges na jizọs na-agwọ ya i wee believe na book of judges wee nwụọ ọgwụlọ gị nwụọ ọga nke ahụ ewutere gị nke ha bụrụ mọkri ọkụ ya n'ọbụzi onye ama ama nwụọ ngwakwu na jizọs na disappoint gị anyị hụ na afụ gị ọ bụrụ mọkịrị mana onye ama ama goo moto nso na jizọs egonye na ya moto ọ bụrụ praise ndị bụ na m pụtara sị gị nna na ego na ya nwa ga-anwụgonu ntọ famili refere ntọ ọkwa jizọs ụmụ baịbụl na-eche afọ anụmanụ ọ ga-akpọgụkpọ ọ ga-atụrụ mgbe ihe ndị na-anaghị anyị chegidere echiche kpee atụrụ atụrụ iche na afụrụ agụ kpọọ agụ atụrụ enwe ya afụ n'ime atụrụ kpọọ atụrụ atụrụ ifu ka dị nene kpọgodo agụ kpọgodo agụ ka ịfụ na usoro mkpọ ihe nchọrọ ịkpọgodo agụ fụrụ ebube agụ the voice the vibration kwechirigodo n'ime onwe gị ha kpọrọ anyị nwa agụ baịbụl kpezi nwa atụrụ kpọgodo atụrụ fụrụ ntụpụ atụrụ agụ atụrụ tụrụrụ ọ e tụrụrụ ka ị na-eme tụrụrụrụrụ vibrating ka ị na-eme n'aha Jizọs reality wee gbafere nwa onye nna m ọkụ nwanne m ihe niile na ndị pastọ na-agwa anyị na onye ngwụrụ agawa ije mmiri ọ n'ifubere ya as monk to our people ebe anyị chọpụtago n'ihe niile abasị sine pọl si na kwesị iji okwute tụgbuo nwa chineke nwa chukwu okike nwa ji anyị chọrọ ọdịmma onye ihu na onye azụ chọrọ ka ihe na-emere famịlị mmewere onye ọzọ chi foto a ga-efotela ya ọma ọ ga-adịrị nwoke na mma n'etiti anyị dịrị nwaanyị na mma site na agbammbọ anyị ancestors nọnyere anyị fabi n'ime anyị faba anyị nwa fa bụ chukwu ahụ na-ekwu okwu ya chukwu ahụ na anyị n'ime anyị bụ chukwu ahụ onye na-eyi ihe n'ihe ihe na onye ka eyi anyị ga-aralụ tete n'udo ndị ga-apụ ọrụ unu ga-eje rute uru ndị na-azụ anyị ga-apụ zụta uru ihe ndere ime na nsụka ga-enwekwa n'isi yes ọ ga-adịrị na anyị mma na eke dịrị anyị mma n'oyi dịrị anyị mma n'afọ dịrị anyị mma na nkwụ ise katika foni.